n'Imo steeti ye iro no iro n'Ebonyi steeti ye iro n'Abia steeti yo na anyị bofu na Chukwu iro n'Anambra iro n'Imo steeti ihe iro na Oforto iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti anyị ntabofu na Chukwu ihe enwere obi nwanne ịma na ịchaka m ebe igbo obi igbo ịchaka ebe amalasịrịwe ịchakike n'ebe okwu na bụ ibe okwu eziokwu onye nwelụtụ ya igbo ka nwere obi nwanne obi nwanna maka anyị unu nne ntịsa. ọtịsa n'ala n'igbo eliga sịrị siri siri siri kọlụ kọlụ kọlụ ibo meela n'igbo eliga ka anyị zelu nne ntịsa ka eche n'ụlọ ịma na okwu nna bụ igbo bụ eziokwu ịma na onye nwelụ ntị ya ị na-akpọ onwe gị nwa afọ igbo ịfụrụ Igbo n'anya mana gị na nwanne gị iwe. o mekọ ire omemisedio ịkpọrọ ihe ọnya aba aba Abakeleke isi n'osi Nsụka n'ọbụ onye ime obodo nwanne wụcha ntị gị ọfụma na bujitani wee bịa ya n'ihi onye si gị kwuo ịbalụchi ego ọjọọ ọkụ igbo nwa gị nwafọ igbo n'ịbụrụ igbo n'anya mana onye mbise ibido wee kpalịba ogbe ibido sitọba onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ ya dị ụja dị n'ọfụma ịcha dike dị tara ebe ha onye ntịsa adị igbo chụba n'ọsọ ịja dike nọ n'ebe njuo n'ime onye Anambra onye kpatara ego oyibo isi na ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego ya dị ka ngwa gị ụcha ntị ọfụma na mụchitanebia elebe ego

jelebe jelebe jelebe akụlụ sa jelebe jelebe ọ bụla amụwa n'okenye anya okwue nne nne na nna ga na-agwa ọgbụlị ezunu ka mụ na-agba ife na ọ bụ sọsọ ị na-akọrọ ụmụ gị ibe mere na Ebonyi steeti jemere gị na Anambra na Enugu steeti Kanabia steeti Iwe mere gị Imo steeti ọkwaka ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọla asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na gwa ozugbo n'ike okwu na-agwa igbo bụ eziokwu ịma onye nwere ntị ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike alụlụ na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuo maka gịnị ndị okenye ajụrụ ana karịa ụfọdụ na-agwa ụmụba afọ chọrọ ọgọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afọ chọrọ ọgọ ndị Abịa ọ chọrọ ọgọ ndị Imo steeti Achọrọ ọgọ ndị Anambra ife ọ bụ nkewa oyibo hụchatị ka m ya

ụfọdụ bụ MDs ya na CEO outside and Igbo ọnụ vive ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe osi tupu fewe onye Igbo n'ọlụ atụbanye steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu asụsụ ka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na-ebute bụ nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo n'orije ije orije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola asụba asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmadụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego nwanne na-ekwe ịtani dịcha kaji ịtani wee bịa

mana ịchaka m Igbo niile na-egbu na ebe Igbo na na Chukwu Nne ntisafa na-eme ayo ayo ayo ayo ka jide mmadụ na zụrụ na mmadụ bụ onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwue amụbụla ịgba kenere Chiftochukwu Okafọ Ugonia na Ogidi German CEO Linton Group of Companies yo Linton Hotels Linton Foundation Linton Care onye bụ ule bụ n'obusigo Chiftochukwu Okafọ pụta ịgba ka anyị jee na Panama anyị kene mmiri ọma Daniel Dixon mmiri ọma na Panama Chioma CEO aha Land Global Limited ọbụ nwere enwe onye ọma ndị solusibe mmiri ọma na m ekene gị chifu mmiri ọma na Panama odogwu chifu mmiri ọma na Panama odogwu anyị KRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kụba n'udo ezi nwa ihe egbuo onye nwere ihe nwere ibe onye ịchaka na-ekene ya n'odogwu na ibe nwere ibe ezi oyi mela ọgọ gaba ọra na ọbụ onye ego ifeobi ahụ ihe obi

yeah Lagos steeti odo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ndị aga n'obodo na-eme ụwa Chief Executive Officer Victoria Cresomso odo ya na netkomasio nwoke nọ mmewulife machi na-emelejede machi na-emelejede eze mọgọ na zogo consider Chief Dr. Emeka Nwankwo Imani Chairman CEO Emeka Goshiping Company Limited yo onye ọcha na igwe